AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ndeewo nwanne m nwoke nwanne m nwaanyị eji m obi ụtọ na-anabata gị na ohere a nke Chineke meworo anyị iji nọkọ leba anya ma tụgharịa uche n'okwu nke ezinụlọ ngalaba nke isiokwu a nke anyị malitere mgbe gara aga nke anyị chọrọ ileba anya n'ụbọchị taa bụ nke na-asị okwu Chineke na-eweta udo okwu Chineke na-eweta udo ọ bụ ihe na-amasị m na-amasịkwa mkpụrụ obi m ịhụ na ndị mmadụ nwere mmasị nye okwu Chineke ọ bụghị naanị nke a na mmadụ nwere mmasị inye okwu Chineke ma mee ya ihe mbụ na ndụ ya n'ụzọ niile n'ihi na ọ dị ikike nke dị n'ịnakwere okwu nke Chineke a sị m na ọ dị ikike nke dị n'ịnara okwu nke Chineke ọ dị ikike nke pụrụ ime ka e nwee mgbanwe nke a na-ahụ anya mgbanwe nke ziri ezi n'ime ndụ anyị okwu Chineke bụkwanụ eziokwu biko ka anyị lebatụ n'anya n'akwụkwọ Jọn isi asatọ amaokwu nke iri atọ na abụọ onye ozi dịka Jọn isi asatọ amaokwu nke iri atọ na abụọ ọ sị unu ga-amarakwa eziokwu eziokwu ahụ ga-emekwa ka unu pụọ n'oru unu ga-amarakwa eziokwu eziokwu ahụ ga-emekwa ka unu pụọ n'oru gịnị ka mpaghara nke akwụkwọ nsọ na-akọwa na anyị ga-amara eziokwu na eziokwu ahụ ga-eme ka anyị pụọ n'oru ma gịnị bụ eziokwu asị anyị ga-amara n'ụbọchị taa ọ bụ okwu Chineke ọ bụrụ na anyị mara okwu Chineke n'ezie anyị achọtawo amamihe mgbe mmadụ maara amamihe n'ụzọ dị otu a ọ ga-anapụ anyị n'oru nke ọgba aghara n'ime ndụ anyị n'ime obi anyị n'oru nke enweghị obi izu ike n'oru nke amaghị otu anyị si ebido ụwa n'oru nke amaghị aka nri na aka ekpe n'ihi na anyị amaghị eziokwu nke a pụrụ ime ka anyị ghara ịchọta udo ma Chineke kewa anyị kwe anyị nkwa inye anyị udo Jizọs sị na udo nke ya ga-enye anyị ọ bụghị dị ka ụwa na-enye ọ bụ nke dabere na ihe ọ bụla kama ọ bụ udo nke na-eweta ọṅụ nke pụrụ iduba mụ na gị na-ebighị ebi nke pụrụ ime ka anyị bụrụ ndị o doro anya na anyị amara na eziokwu ahụ mgbe anyị maara eziokwu pụọ n'ọrụ nke ndahie n'eziokwu ị ga-achọpụta na anyị na Chineke na-agakọ njem ịmara eziokwu ahụ bụ nke pụrụ idowe mụ na gị n'ahụ ike n'ụbọchị taa ịmara eziokwu a bụ nke ga-eme ka mụ na gị chụọ akụ na ụba dị ka o si kwesị ịmara eziokwu ahụ ga-eme ka anyị mara otu anyị ga-esi lenye anya n'ihe ọ bụla nke anyị chọrọ ime mata ebe ihe nke dị otu ahụ ga-edu anyị wee gaa ọ bụkwanụ nzọpụta site n'okwu Chineke n'ezie gị onye mụ na ya na-atụgharị uche bụ nke pụrụ inye anyị udo n'ime ndụ anyị ka anyị lebatụ anya n'akwụkwọ ndị kọrentị isi nke mbụ amaokwu nke iri abụọ na otu ndị kọrentị nke mbụ isi nke mbụ amaokwu nke iri abụọ na otu ọ sị n'ihi na ebe ụwa na amamihe nke Chineke na-ejighị amamihe ya mara Chineke ọ dị Chineke ezi mma iji ihe nzuzu nke ihe ahụ a na-ekwusa ịzọpụta ndị kwere anyị ghọtakwara mpaghara nke akwụkwọ nsọ a ndị Kọrịntị nke mbụ isi mbụ amaokwu nke iri abụọ na otu ọ na-eme ka anyị mara sị na amamihe nke ụwa na ihe nke ụwa kwere n'ime ya n'ezie ekweghị ụwa ghọta okwu Chineke gee ntị n'okwu Chineke rịọ ikike nke mmụọ nsọ ka okwu Chineke doo ha anya ha akpọ okwu Chineke ihe nzuzu bụrụ ndị na-achọ ịdabere na nghọta nke aka ha n'ihe ọbụla nke a na-eme na Chineke ewerela ihe ndị a nke ụwa kpọrọ nzuzu zọpụta ọbụna mkpụrụ obi ọbụla nke kwere na Chineke nke a bụ ebe mụ na gị dị iche gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa nke a bụ ebe mụ na gị gbara iche n'ihi na ihe ahụ nke ụwa jụwụrụ ka mụ na gị na-anara n'ụbọchị taa ọ bụghị naanị na anyị na-anara ya anyị ejikeworo ịnara ya ma jisie ya aka ike nke bụ okwu Chineke nke bụ eziokwu n'ezie okwu Chineke bụ eziokwu ọ dịghị ụzọ ọ bụla ọzọ anyị pụrụ isi dị ndụ anyị pụrụ isi chọta ihe ọ bụla nke anyị na-achọ na ndụ a nke ga-enye anyị udo ghọta ihe m na-ekwu okwu ya gị onye mụ na ya na-atụgharị uche asịghị m na ọ dịghị ụzọ ọ bụla ọzọ anyị ga-esi chọta ihe ọ bụla nke anyị na-achọ na ndụ asị m na ọ dịghị ụzọ ọzọ anyị si achọta ihe nke anyị na-achọ na ndụ nke pụrụ inye anyị udo nke na-adịgide adịgide ọ bụ ya ka m na-ekwu okwu ya ọ bụ udo nke ọ bụ enwe ya n'ụbọchị taa echi ya gbanarị anyị ọ bụghị ya bụ udo nke Chineke kwere mụ na gị na nkwa Chineke na-eme ka anyị matasị na udo ya ga-abụ nke ga-adịgide adịgide nke ga-ewetara anyị obi ụtọ ọ bụrụ na anyị kwere na ikike nke nzọpụta na ikike nke igbo mkpa dị n'okwu Chineke ị ga-achọpụta sị na mgbe anyị na-aga njem n'ịchọ udo site n'ebe Chineke nọ Chineke ga-anapụta anyị ọ ga-echekwa anyị ọ ga-agwọ nrịrị anyị ọ ga-anapụta anyị na nramahụ n'ụzọ ọ bụla onye ọ bụla nke kwere na ya tụkwasị ya obi n'ezie Jehova ga-anapụta onye ahụ n'ọnọdụ ọ bụla nke o nwetara onwe ya n'ime ya anyị ga-achọta udo n'ime ndụ anyị ma ọ bụrụ na anyị ga-akwụsị dị ka mewere ka anyị mata ịchụ ihe ndị a niile n'ụzọ nke aka anyị ma tụkwasị Chineke obi onye pụrụ ịnapụta onye pụrụ inye nchekwa onye pụrụ iweta ọgwụgwọ onye pụrụ inye anyị nzọpụta nke ndụ ebighị ebi ma ọ bụrụ na anyị gaa n'ụzọ nke ọ chọrọ ka anyị gaa m na-asị gị n'ụbọchị taa leruo anya n'isiokwu a geba ntị n'ime ya ka o wetara gị mgbanwe nke ndụ n'ụzọ niile kelee ekele Chineke onye bi n'elu igwe na ndụmọdụ nke anyị nụrụ n'ụbọchị taa imeela Chineke na-ekwupụtara anyị ndụmọdụ nke dị mma n'olu nwa gị arụ ekpere anyị na-enye n'ụbọchị taa bụ ka ị gọzie nwa gị ka ị nọnyere ya ka mara gị bara ya na ezinụlọ ya ụba n'aha Jizọs amen ezi enyi m ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwute itinye asụsụ Igbo maọbụ gị kọrọ anyị n'ekwentị na 070 6363 7224 070 6363 7224 na ndụmọdụ nke anyị nọ n'ụbọchị taa ọ bụrụ na ị nwere ajụjụ maọbụ ihe mgbagwoju anya detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at com at com ma ọ bụ awrnigeria at na com at yaho com n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị Ozioma nke pụrụ iche n'ezie ụzọ gị niile ya onwe ya ọ ga-eme ọrụ ụzọ gị niile ka o guzozie ụzọ gị niile ụzọ gị niile ụzọ ụzọ gị niile mara ya ụzọ gị niile mara ya ụzọ gị niile mara ya onwe ya ga-eme mara ya ụzọ gị niile mara ya ka o guzozie mara ya anyị were ohere ọma kelee ndị Seventh Day Adventist Church Choir Gariki Abuja na-abụ ọma unu nyere anyị anyị na-arịọ ka Chineke nọnyere unu ka mara ya na ịhụnanya ya baru n'ụba n'aha Jizọs amen ka anyị nọ n'ekpere mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche ana m asị gị ka onye nwe anyị mee gị mma gị onye igbo na-ege ntị ịnụ okwu chineke n'oge a dị mkpa n'ike onye nwe anyị anyị ga-eleba anya n'okwu nke kpọkwasịrị lee agwọ lee agwọ ị nwere ike isi onye ahụ nara n'akụkụ gị lee agwọ gịnị bụ agwọ agwọ bụ otu n'ime anụ ọhịa ndị na-eme ka egwu jide mmadụ agwọ bụ otu n'ime anụ ọhịa ndị na-eme ka mmadụ gbaa ọsọ agwọ abụghị enyi mmadụ n'ezie ọ bụ agwọ ka ekwensu ji jee ozi iduhie nne na nna anyị mbụ n'ogige ruo kwa ugbu a agwọ naanị ịnụ aha ya na-eme ka ndị mmadụ ebe ọ nọ ka enwe ike ya n'ihi na ọ bụghị enyi mmadụ agwọ jupụtara n'ihe ize ndụ agwọ jupụtara n'ihe ilu agwọ na-ata mmadụ ma amaghị ka esi mee onye ahụ abụrụ onye nwụrụ anwụ agwọ nwere elu nke siri ike nke pụrụ iwezụga ndụ mmadụ n'otu ntabi anya ihe ndị a ka agwọ na-eme soro m ka anyị gaa n'akwụkwọ nsọ n'akwụkwọ ọnụọgụgụ isi iri abụọ na otu anyị ga-ahụ n'ebe ahụ akụkọ ihe mere na ndụ ụmụ Israel mgbe ha si n'Ijipt na ala Kenan ngwa ngwa ha na-agabiga n'obodo edom akwụkwọ nsọ gbara anya ma na ụmụ israel nwere ntamu dị ukwuu kpọmkwem n'ahịrị nke ise nke ọnụọgụgụ isi iri abụọ na otu ndị israel wee kwue okwu megide chineke megidekwa moses sị n'ihi gịnị ka unu meworo ka anyị si n'ijipt rigopụta ịnwụ n'ọzara nke a n'ihi na achịcha adịghị mmiri adịghịkwa ike agwụsiwo mkpụrụ obi anyị na achịcha nke a dị mfe jehova wee zute agwọ nke yiri ọkụ n'etiti ndị izrel ha wee taa ndị izrel arụ ndị riri nne nwụpụrụ n'izrel ndị izrel wee bịakwute moses sị anyị emehiewo n'ihi na anyị ekwuwo okwu megide jehova megidekwa gị gị kpere jehova ka o wee wezụga agwọ ndị a na-arụ anyị moses wee kpee ekpere n'ihi ndị israel ahịrị nke asatọ jehova wee sị moses mere onwe gị agwọ yiri ọkụ tụkwasịkwa ya n'ọkọlọtọ ọ ga-erukwe na onye ọbụla ataworo ga-adị ndụ mgbe ọ hụworo ya anya nke iteghete moses wee mee agwọ ọla tụkwasị ya n'ọkọlọtọ ahụ o rue ma ọ bụrụ na agwọ atawo mmadụ na ọ dị ndụ mgbe o legidere agwọ ọla ahụ anya ụmụ isrel mere ihe ike dị iche iche kwuo okwu dị ike megide Chineke were Moses iwe ebe ọ dị elu sị gịnị mere gị na Chineke gị ji kpọpụta anyị n'Ijipt gịnị mere unu ji hapụ anyị n'Ijipt gịnị mere unu ji kpọpụta anyị n'ọzara ime ka anyị nwụwe ndị a na-akpọ ụmụ Izrel bụ ndị siri ike ndị nwere ike ime ka mmadụ si ee olee ụdịka ndị dị otu a n'agbanyeghị ihe ịrịba ama niile Chineke mere n'anya ha ha nọkwa na mmụọ nke ekweghị ekwe n'ala Edọm ha na-ewere Moses iwe sị na ma na anyị na-eri agwụla anyị ike anyị adịghị erikwa anụ anyị adịghị erikwa azụ anyị adịghị emekwa ememe dịka a na-esi eme n'Ijipt n'ihi gịnị ka iji kpọpụta anyị n'ọzara ndị a malitere ikwu okwu megide Chineke ndị a malitere ikwu okwu hụta na chineke mere ha ihe ọjọọ otu a ka ọtụtụ ndị mmadụ na-eme taa ha adịghị akọta ihe chineke na-emere ha ha adịghị amata otu onye nwaanyị na-esi edu ha ije ha adịghị amata nchebe nke onye nwaanyị na-enye ha mgbe ha chere na ihe emebiela n'ụzọ ha ha na-ekwu okwu dị ike megide chineke ngwa ngwa onye nwaanyị wezụgara nchedo o nyere Izrel n'ala Edọm mee ka agwọ dị iche iche pụta n'ala ebe ahụ akụkọ mere ka anyị mata na e nwere ụdị agwọ dị iche iche ihe dị ka iri atọ na ise agwọ ha dị iche iche chineke mee ka agwọ ndị a pụta bido tawa ụmụ isrel bido tawa ụmụ isrel ebe ọ dị elu otu n'ime ha nwụwa n'ihi agwọ ahụ nata ha n'ihi na ha nupụrụ isi n'okwu chineke n'ihi na ha soro ngọngọ na enyemaka chineke n'ihi na ha hụtaghị ihe ọma n'aka chineke kama ihe jiri ha obi bụ ihe ahụ ha na-eme n'onwe ha ihe ahụ ha chọrọ ime ihe juru ha obi bụ ịlaghachi ijipt ebe ahụ mbibi dị ebe ahụ ọnwụ dị ebe ahụ ihe ike dị ebe ahụ na-ekpere arụsị ma chineke sị ee e, enwere m ebumnobi nji kpọpụta unu n'ala ijipt unu ga-eru ala nkwa ha eme iwe wee chineke chineke wezụga nchedo o nyere ha agwọ ebido ha n'ụzọ dị iche iche agwọ anata ata ha ọtụtụ n'ime ha na-anwụ ngwa ngwa ha matara onwe ha ha agakwu moses si ya biko kpere anyị ekpere anyị ekpughela chineke anyị ekpughela gị moses onye obi ebere kpere ekpere chineke asị na ọ ga-eme agwọ ọlaedo teta ha n'elu osisi moses mere otu a chineke nye iwu si onye ọbụla agwọ tara na o welie anya elu lee n'osisi ahụ nke zụtara agwọ ọlaedo ahụ na onye ahụ ga-adị ndụ ọtụtụ n'ime ha lere anya n'elu wee dị ndụ ma ndị isi ike eleghị anya n'elu ha kpenye ihu n'ala agwọ ahụ atagbuo ha lee ya agwọ nwanne m ọnọdụ ọjọọ niile dị iche iche nke yiri agwọ nọ n'akụkụ gị aghụghọ niile dị iche iche nke onye iro na-ewepụta nọ n'akụkụ gị ị nakwa ele anya ị nakwa ahụ ị nakwa chọpụta na agwọ ha dị iche iche ndị anya na-ahụ na ndị anya anaghị ahụ na-agagharị n'ebe niile nke pụrụ iweta mbibi n'oge ọbụla adụm nke ụwa yiri agwọ ahụhụ dị n'ime ụwa yiri agwọ aghụghọ nke onye iro na-eweta yiri agwọ ihe ike niile nke na-eme n'ụwa pụrụ ime gị ya oyie dị ka ọgba agwọ na-ata gị ma ị nwere ụzọ mgbapụ nke onye nwaanyị nyere gị ụzọ mgbapụ ahụ bụ nke anyị ga-ahụ n'akwụkwọ Jọn isi atọ ahịrị nke iri na anọ na nke iri na ise ma dịka moses weliri agwọ n'ọhịa na otu a aghaghị iweli nwa nke mmadụ elu ka onye ọbụla nke kwere wee nwee ndụ ebighị ebi na ya moses weliri agwọ n'ọzara ihe karịrị otu puku afọ tutu amụọ Jizọs Kraịst kama Jizọs na onwe ya gbara ama ebe a oge ọ na-agwa Nikọdimọs o kwesịrị na otu ahụ moses si welie agbọ na ọzara ihe karịrị otu puku afọ gara aga na otu ahụ a ga-eweli nwa nke mmadụ elu na onye ọbụla nke ga-ele anya ga-enwe ndụ ebighị ebi lee anya n'elu ebe ahụ ka enyemaka dị lee anya hụ jizọs n'ọnọdụ ọbụla ị nọ n'ime ya lee anya hụ jizọs otu nwoke gara n'ime ọhịa gbunye iru n'ala ọ maghị na agwọ nọ n'elu osisi agwa tụpụta isi ya taa ya n'isi nwoke ahụ anwụwa n'ihi na o leghị anya n'elu welie anya elu ị ga-ahụ jizọs kraịst ihe niile gbara gị gburugburu n'ụwa a bụ ọchịchịrị ọ dịghị enyemaka ga-esi n'ụwa pụta ndị agwọ tara kpiri ihu n'ala n'oge moses nwụrụ kama ndị weliri anya elu n'okwukwe legide jizọs anya ndị ahụ dịrị ndụ nwanne m ọ ga-abụ mmasị gị iweli anya anya nke ime mmụọ gị degide obe jizọs ọ ga-abụ mmasị gị iweli anya nke ime mmụọ gị gaa na kalvarị ọ ga-abụ mmasị iwere anya nke ime mmụọ gaa na ọgọta ebe a kpagburu eze ebube ebe ahụ ka ị ga-enweta ndụ ebighị ebi ọ bụ n'ime ka ị ga-enweta ahụike ọ bụ n'ime ile anya n'elu ilegide obe Jizọs anya onye a na Kalvarị ebe ahụ ka ị ga-enweta ọṅụ ebighị ebi ọtụtụ ndị mmadụ na-asọ sigara isi na-ele anya n'ụwa ele anya gburugburu ele anya n'ala ụfọdụ na-aga ụlọ dibịa ụfọdụ na-aga ụlọ ekpere aghụghọ dị iche iche ụfọdụ na-enweta nsi na ọgwụ dị iche iche n'ihi na ha adịghị ele anya n'elu ụfọdụ na-achọ enyemaka ebe enyemaka na-adịghị n'ihi na ha adịghị ele anya n'elu ụfọdụ na-achọ inweta akụnụba ebe akụnụba na-adịghị n'ihi na ha adịghị ele anya n'elu lee anya n'elu ndụ dị n'ile onye akpọgburu anya ndụ dị n'iwele anya okwukwe gị legide jizọs ihe dum nke ụwa ga-agba ọchịchịrị ma ilegide jizọs anya ọ bụ eze ebube ọ bụ eze nke ndụ gị ọ chọrọ ka ị bụrụ nwa ya ọ chọrọ ka ndụ ebighị ebi ọ chọkwara ka ihe gara gị nke ọma n'ụwa lee ya anya kpeere ya tụkwasị ya obi nwee okwukwe n'ebe ọ nọ ị ga-adị ndụ ị ga-enweta nriju afọ ị ga-enwe ọṅụ ebighị ebi karịsịa ị ga-enwe ndụ ebighị ebi onye mgbasa ozi elieze ofọmba imela n'ozi ọma nke iwetara anyị n'ụbọchị taa arụ ekpere anyị ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ma na-emepe anya ụmụ ya ka anyị wee na-ahụ mgbe ekwensu na-agwọ agwọ na ịghọgbu anyị Chineke ga-anọnyere gị n'aha Jizọs amen ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 63637224 mara na ị nwere ike ige ozioma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbanwe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo